mmadụ na-eri (nri ndị mmadụ na-eri – food people eat), agwa (agwa, beans), akwa (akwa, egg), azụ (azụ, fish) anụ (anụ) meat ahụekere (ahụekere) groundnut or peanut achịcha bekee achịcha bekee bread achịcha oyibo achịcha oyibo bread osikapa osikapa rice ji ji yam mmiri ara ehi mmiri ara ehi milk mmiri ala efi mmiri ara efi milk une une banana na ọrụ ndị mmadụ na-arụ